Mgbe ọ dị afọ itoolu ruo iri, ya na nna ya kwagara Paris ebe o biri site n'inweta agụmakwụkwọ ụlọ akwụkwọ sekọndịrị ya.